E higharịrị ikpe onye ndu otu Indigenous People of Biafra (IPOB) bụ Nnamdi kanu ruo abalị iri nke ọnwa Nọvemba, afọ puku abụọ na iri abụọ na otu.